Um, ndị Igbo anyị ọnụ ana m asị unu nnọọ oge omenala Igbo ife anyị na-akọwara gị na oge omenala Igbo bụ ọtụtụ ihe ndị Igbo na-eme ọtụtụ ihe ndị Igbo ji dị ebube omenala ndị Igbo na-eme nke dị mma ka e na-eme na nke dị mma ka asị nke a biko anyị achọkwanụ nke a ife niile a ka anyị na-ewetara gị n'oge omenala Igbo ọtụtụ n'ime ha ka anyị na-eje jụta ndị mmadụ ọtụtụ ihe dị aṅa ndị maalụ ndị ọrụ ọnụ na-elu n'okwu ndị maalụ okwu maka na okwu na-adị mma na onye ma ife oge ekwu anyị jụọ ndị ama okwu si ya nna nke dị otu a nke dị otu a ka e ka esi eme ya ọ dịzikwa mma ka a na-eme nne kedu ka i si kọwaa ife dị otu a ife dị nka na ife dị nka omenala ọbụla mmọnwụ ọba ịwa ji ọba ite egwu otu ọbụla ndị igbo si eme ya ka anyị na-ewetara gị n'oge omenala igbo n'ụbọchị nke taata ife m ji bịa ka m tụnyere gị azụ bụ ihe a na-akpọ ikuchi nwanyị ikuchi nwanyị gịnị bụ ikuchi nwanyị aka na-ekuchi nwaanyị ọ bụ na-akwụsịgo ikuchi nwanyị gịnị kpatara ya ka onwe ndị ka na-eme ya kedu otu esi eme ya gịnị ma eji na-eme ya gịnị ma eji kwụsị ya kedu ọtụtụ ihe gbasara ikuchi nwaanyị nyenwa ka m ga-ewetara gị n'ụbọchị nke taata chebiri anyị na m na-apụta ka m tụọ ego azụ maka na esi m olu chetakwa na aha m bụkwa aka m bụkwa onye nke gị Chidi Ikenna Amobi daalụ nne ka anyị jee ka anyị pụta na allowed that they are burying this person The family of such people are doing ị na ọ na-aka mma ebe ọbụla anyị nwere ohere ije ma nweta ozi anyị ga-agbasara unu n'ebe a anyị anaghị ana azụ anyị na-aga ọ bụ n'olu ọ bụ n'igbo ọ bụ na ebe ọbụla ọ dị onye ga-akọwara anyị ihe gbasara ihe anyị chọrọ ebe ọ bụla ọ nọ anyị na-etinye isi ma wetara gị akụkọ dị otu a maka ọdịmma ndị Igbo niile n'ụbọchị nke taata mụ na ndị otu m wee buru egwu wee jebe ebe a na-akpọ Awọnọ Owele na mba na-abụ South Development Center nke Lokal Local Government Area n'Enugu steeti ebe anyị zutere ofu nwa otu nnekwu onye Igbo ndị Igbo ji eme ọnụ na mpaghara n'Enugu steeti a na-akpọ Ichie chinedu ude ka eji onoli ugo na-abụ wee mara ọ bụ na bie ka anyị ga ka anyị wuchie wee wetara gị akụkọ nke tata ava m bụ maazị chinedu ude onye awọnọ vileji na mba na-abụ saut Development Center na Local Government Area na Enugu Steeti Nigeria afọ eji mmalị mbụ bụ Ogbuefi Onoli Ugonagwu anyị kelere gị ekele ka m gị ka ịkọwatụgoro anyị onye bụ ihe bụ aha gị na onye bụ ịbụ biko anyị wee na-ajụ gị biko nna anyị ukwu kọwatụgodo anyị ịkwatụgo ndị igbo na-ege anyị ntị taata ihe bụ ikuchi nwanyị gịnị bụ ikuchi nwanyị asụ na mmadụ na-akụchi nwanyị gịnị ka ọ pụtara na-asị na onye na-amara ọjụọ ese akọwatali ya dịka omenala igbo si wee kwụrụ n'ebe m fụdebe n'ebe mmadebe n'ebe nna nke mụrụ mụ nọ ikuchi nwanyị. na omenala Igbo emekwuru ya na be nke m emegbu ya n'ọtụtụ ebe na be anyị na be anyị awọ n'owere ọ ihe dị bụ tọrọ ndị Igbo na-eme iji wee zikọ na nwoke nwere ka nụọ nwanyị ọnwa egbuo ya n'oge ma nwaanyị nu ka na ọnọdụ etu ime asị na agwa nwaanyị a amakakwana na ya arapụrụ ya ka ọ naba na ụdị na di ya anwụrụgo ụmụnna atụwa alụ dị ụmụnne di ya kedu onye ọ dị ya ka ọ ga-enedo nwaanyị anya ka o kuchie ya ma kwekọrịta ofu onye apụta na ya ga-ekuchi ya bụ nwanyị a na-emekwali omenala na ọ bụrụ nnọọ onye fụ na asị na na na-ekuchi nwaanyị ọmata maba ịmata maba n'ike ime nsọ ala ụmụnna ga-ama ndị mụlụ nke nwaanyị ji ama enwere omenala a na-emegharị ya iji zikọ na ọpụgo n'aka onye nke nwụrụ anwụ nọrụzie n'aka onye nke dị ndụ ọ bụrụkwa nwunye onye nke dị ndụ nke abụọ eme omenala di ya ya chiva dị mma ọ ya nwa onye nu kuchiri ga na-azụ nke anwụ ọ mụtara ya na-azụkwa nke nu nwanne ya mụtara wee nwụrụ ekewe ife mgbe a na-eke ihe ekezie nwa anụ o kuchiri nneva ekele oke nnava nke nu nwoke nu ka o kuchiri nne ha ekele oke nwoke nke ọzọ n'ọka esi eme ya nsi mmalị na omenala igbo na ka o si dị n'omenala igbo ọnya bụ mmadụ ikuchi mmadụ a na-eme ya mgbe enu bụ enu ndewo anyị kenere gị Eh, biko um, n'ụbọchị nke tata dịka anyị nọ n'ala Igbo tata eh, ọ dị mkpa na nwoke aka na-akụchi nwanyị ka akwụsị gị mm. mmasịrị ọkwa na-akwụsị gị mama ya sịrị okwu na ọka dị mana ife mejikwa na ọka dị bụ na enwevu nke mere ọfụ na o site n'usoro ndị ji kwekọrịta na be nkefa maka na mm, enwere ebe a na-asụba asụba na ngwuru na enwe ndị kwu na ụdị ihe a bụ omenala vamarapụnata ya nwee ndị si na vama emezi iwu bụrụ na mmadụ ncha ya na n'ofu ihe dịka mkpebi si wee dị ikuchi mmadụ keta ka dị enwe nke ka mee ọfụ na be anyị ọ onye ọgbọ m ka ọ bụ ọ bụ na ọnwụ ọ mụtakwa nwa nwanne ya nwoke nke ọ tọrọ kuchikwe nwunye ya nwa ya na ya na-abụ na-amụtakwa nwa maka taa enwere ndị na-ekwu na fanwa ama eme eme kama nwaanyị mụta ofu nwa ma nwa na abụọ di ya nwụrụ ya na-etewe ndị ọ mụrụ anya ka ya jee nụọ nwunye nke ya nwee ndị si na-eji akọva ọnụ na babụ va menwere ibe dị na nwaanyị ọ bụrụ nke onye ọzọ n'ụfọdụ anụfọdụ ka va jee nụrụ na ya bụ ihe sitere ka mkpebi onye si wee dị na ka ọchịchị obi onye si were dị nọibe mmatara ruo na nke ahụ ekeneka m gị daalụwi nne biko mgbe na-ajụkwa ọzọ sị ikuchi nwaanyị a a na-eme ọ bụ ihe kwesịrị ka kwụsị ya n'ala Igbo n'eziokwu eziokwu na ndị Igbo achọghịzi ihe dịka ikuchi nwaanyị kedu otu isi wee ghọta ya n'anya ukwu na nghọta nke m ya bụ ihe adịghị mma ka akwụsị ya maka ihe o ji ọ dịghị mma ka akwụsị ya bụ gịnị chi abụghị otu ma akara aka bụrụ otu e nwere nwaanyị a ga-anụta taa ọ bụrụ omume nwaanyị amasị ya ma ụwa ịkwazi ya na di ya gaba m bika nka ezigbo mmadụ nọ n'akụkụ bụ nwanne di ya nwere ike iduru ya bụ nwaanyị jikwata ya obirikwa na be ha nwa a sị na ara anụazị ikekwa bụ na ọ mụtabeghị nwa di ya nwụrụ mana omume ya dị mma anụchie ya ọ mụtakwa iwe na o kwesịrị ịmụta ọ bụrụkwa na ọ mụtagolu nwoke amụta kama a ya arapụ ya o je nụọ dị ebe ọzọ jebido gwatawa afọ ụmụaka ọ mụrụ nwoke nu enwere ya n'elu anya nwoke nuchie na ngwuru anwa ma na ebe niile a bụ na beva ka ọ ka dịkwa ekwukwa na ọ dị mma aga m na-ekene gị na ekene a na-eju afọ nna m dadalụwi nwee na-ajụ eh, ọ bụrụ na emere omenala a ekwesịrị ime tupu onye nke dị ndụ akpọrọ onye nke ahụ nwụrụ anwụ nye eh, eh, tupu nwoke dị ndụ akpọrọ nwaanyị nke di ya nwụrụ anwụ si ka o kpuchie ya ọ bụ na emeghị omenala ya ekwesị dịka isi wee kwu omenala ya ekwesịrị ime dị mkpa na ga-eme ya ọ bụ na emeghị ya gịnị ga-eme nwaanyị nwoke dị ndụ kpọrọ nwaanyị nke ahụ nwunye di ya nwụrụ anwụ n'ụba o nwere ihe nwere ike ime ya gịnị ga-eme ka ọ tụrụ anyị nna anyị biko daalụrị nne ee eh, ọ ga-abụ alụ ọ ga-abụ alụ mmadụ nnekọta ọwakpo nwunye nwanne ya ọ na ọ enyi ka o mebelie ọ dịkwa ụzọ na-abụ enwere nke a ga-eme ka ọ ghara ịbụ nọọ enyi ka ya na ya na-eme na nwunye nwanne ya n'ụka dịkwa na obere na ọ ka na-atụ ime mana nwanne nwoke na anwụrụgo akpa nye nwaanyị ezigbo ọnọdụ ọnọlụ mmadụ na-amụtakwanụ nwanne ya nwoke mụrụ nwa nwanne ya nwoke nwụrụ anwụ mmadụ na-amụtali ya nwa site n'aka nwunye ya enu ọnọlụkwa n'afa nwanne ya nwoke enu nwụrụ anwụ nke anwa ọ dịkwa mana imezie ihe n'ụdị na ịchọghọ ka ịmụtawali ya nwa na ọnụdị ka eyibazie nwunye nwanne ya nwoke nwụrụ anwụ onu oyi ọ dịkwa mma a na-akpụ ya ọwụrụ alụ a na-akpụ ọbụla alụ maka na onye rapụrụ ngwuli ya rapụrụ ebe ọzọ bịa na ngwuli abịa na-agbarakwa n'onwe ya abịagbala onwe ya bụ ajọ akpị ka ọgwụ na be nke anyị ọ dịrọ mma a na-emeri eme mgbe na-ajụ anyị ma na ife anyị na-eme bụ ka ndị Igbo ghọta ebe a na-eje nakwa ebe esi mgbe na-ajụ biko ọ bụ na nwoke dị ndụ nwanne ya nwụrụ anwụ kedu mgbe ọ ga-abụ ruo ọ wee si ka ọ kuchie nwunye nwanne ya nwoke nwere anwụ o nwere oge eji eme ya iche o nwere oge ọ ga-abụ ruo ọ wee nwee ike ime ya ka oge ọbụla nwoke nwụrụ nwanne nke dị ndụ agaba ga kuchie nwunye ya ozugbo ozugbo kedu otu esi emekarị ya n'ala Igbo daalụ nne mhm. ajụjụ ajụrụ amaka ọganihu Igbo nwere nsọ nwaanyị di ya nwụrụ ka ya nọdụ ọ ya akwụ okpe ọ ga-akwụ okpe okpe n'ụba asụsụ Igbo iru uju na di ya nwụrụ eme nke izu ịtọ eme nke izu ịsaa eme ofu nke mgbe arọ ọbịa bịa wụcha ajadụ afụ na nwaanyị apụtago ajadụ nwaanyị pụtasị ajadụ na nwoke agbago arọ na-emesi gị ibe dị na ya na-esepụgo aka mmụọ ebe ọ nọ onye chọrọ ikuchi ekwuwe okwu ya na a na-ekuchiri mmadụ na ajadụ a na-emeri eme na omenala igbo niile onye merie ma na-alụ ka ome ka si mali adịghị ya e, biko nna anyị ukwu wee na-ajụ otu isi kọwara anyị ya ọkwa otu a ka ndị awọ nọ oweli nke dị na mba na South Development Center ndị n'ime ọgwụ Local Government Area na Enugu steeti bụ otu a ka esi eme ya ka ọ bụ otu ndị Igbo niile si eme ya ka ị kọwara anyị otu a otu anyị si eme na be anyị ma na Igbo ndị ọzọ ka m na-agwa gị ya anụ Igbo riri ji lile ede na-asọ nsọ ana mara ibe bụ ọdịnala Igbo mara na otu esi eme ya ka m gwara gị ya maka na ajadụ bụ alụsị ajadụ bụ nnukwu nsọ nwaanyị ajadu a na-ejere n'ebe a na-eme efe ofufe omenala anyị nwaanyị ajadu a na-abarakwanụ mm, n'ọba ọba ekeliji nwaanyị ajadu a na-ejere ije abalị nwaanyị ajadu a na-apụrụ ụgwọ nnukwu ọlị nwaanyị ajadu a na-akọkwuru ọnụ n'abịa ma nụọ ọgụ enwere nzukọ nwaanyị ajadu ya ejebedi ebulie oche debeli ya n'akụkụ na ọ ka nọ na nsọ mịa fọzidari nwoke ibe masọ dị isi oyi chọrọ nwaanyị ajadu ije kuchie ọ dị n'izu ihe mere di akwanye na omenala igbo ka ọ bụ onye na amarị ya taa amara ya na omenala igbo mgbe na-ajụ ọtụtụ mgbe ọ na-abụ nwoke nwụọ nwunye ya dị ndụ asị ngwa nwunye ya nke dị ndụ ya ga ka ọ nụta nwaanyị ọzọ ka nwunye ya ga nụta nwaanyị ọzọ ka ha na-abụ biri wee mụbakwazie ụmụazị ee eh, ama m na na na-ajụ biko tụgoro anyị ya bụ okwu kedu otu a kasị eme ya ka ya tupu nwanyị tupu akpa alụsị nwaanyị jee nụta nwaanyị na-ava die eh, ife dị n'akwa awala ugboro na-abụ hmm? dị n'akwa awala ugboro na abụrụ ibi ọ bụrụ mkpọ maka ma ka nwaanyị ga-esi wee bịa be die tụọ atụọ mụọ mụọ ọ bụrụ na ọnwụ na alịadie die kwuwe okwu ije nụta nwaanyị ọzọ ọ bịakwara kama nwaanyị asị na ya da-atụzi ime na ya ama sọ nwaanyị nwaanyị kama ka aha ekwu ofu nwa ya n'ụlọ na afa die enwe ndị na-eme nke ahụ ọ bụrụ na nwaanyị a bụ na ọ tụrụ ọcha na ọ mụrụ amụ o nwere ike ịkpa alụ si ka eje nụta nwaanyị na akụrụba ya na di ya na ndị ọzọ ya eriekwana ya mgbe agbagharịwa kekwa bụ onye tụgo ime a na-enwere onye nwere ejedute ya na ụmụaka ma omenala di ya ma ọ jedute onye dị ime na-aba di ya nu chukwumebere bụ amụta nwoke akwanye bụ na okemefuna onye ibe nwere ike ime nwaanyị ịtụ alụ ka a anụbata nwaanyị ọzọ ka nsi mmadụ ma na mpechi kedu okwu ị nwere ike ịtụpụrụ ndị Igbo ndị Igbo na-ege anyị ntị tata na mba niile ha nọ gbasara okwu a a na-akpọ ikuchi nwaanyị hmm. okwu na-atọgbọlụ ndị Igbo na ikuchi nwaanyị bụ gịnị ọ na-akalụ ndị Igbo anyị mma kama mmadụ ije dute ọbara ọ na-amara ebe o si na ụdị na egotelu nwa egota kuchie nwunye nwanne gị n'ofu ọbara anwa ka ọbara anwa dị na be unu kama mmadụ ije nụta agbụrụ ga-abịa ghasa unu maka na agbụrụ e nwere agbụrụ na-aghasa ngwuru ofu inwere ike ije nụta mba bụ mba n'ime amara asụsụ na-enwere omenala enwere ntọala ọ bụ otu onye nke nri ma bụla ama unu na ya bigoro ebi na ngwuru maalụ nsọ ngwuru unu maalụ ọdịnala unu ịmalụ ya ịnụta ya nyanwa amago ihe unu na-asọ nyanwa amagolo ihe unu na-eri nyanwa amago ka unu si aga malụ ka unu si ana nye mere mmadụ ivere na asị na ị nnuchiri nwaanyị anụchi nnuchi nwaanyị bụ ugwu ka ọ bụ na nwaanyị a bụ ezigbo mmadụ bụrụ ezigbo agbụrụ nyelu ngwuru unu enwerekwa onye ọya dị mana na nwunye nke ya na-atụ na-amụ ọ onye ọya ekuchikwu na ekpere anyị bụ onye nụta ya na ụka ka eje ekuchina mana ọ dọpụta n'ụdị anwa si kuchikene wee zikọ nwaanyị anwa na aka ya dị ọcha na ngwuru unu na ije ọ bịara na ije o kwesịrị ịbịa kama na uwe kwazie nakwụkwọ bụ ndụmọdụ na-adụ ndị igbo anyị na-azụ nkịta anụnwa na eh, onye pụta ijebe egwu awụsa enụta nwaanyị ọ dị mma enwere ebe ekwu mmadụ ya nụta nwaanyị iche ma ịlụzie n'ụlọ ma ị mara nke bụ omenala igbo kpatala iwere aka na ije tinye n'aka ebe onye kwere n'omume onye welu iru akwado ejiri n'azụ ya onye jikwu ya pụta ma bụ ya ụfọdụ na-ekwere na ruo nnaba nso nnaba mụ na-akpụ debeba nso ka a kọlịa ntọala ọ ya anọgide nna ya ụzọ wee ru ụbọchị a ya na nna ya nwụrụ nna ya na-ejesi ya nata enwụrụ anwụ ka ya gwa ibe bụ ntọala ụfọdụ a na-erulo nneba nso na nneba nwere taịm ịkọrọba ike wọbụ ihe nna ya nwụrụ gboo nneba akọlịba nekwa nekwa nekwa nekwa ụfọdụ a na-afọrọ dị nneba anya tupu mgbe ba ya anata ọ bụ na enisigo nneba atụọla ya aka n'ili nne kedu ibe ị maara enwe onye okenye ị na-anata ụlọ onye bụ onye igbo nwaana igbo igbo ọbụla nwa abụ igbo ọbụla n'ebe ọ nọ sokwa ya na ụlọ nọ ana bekee kabarụ wepụta oge nata ịnata kpaba okenye nso ụfọdụ amarozi ebe ụka ana nnaba dị na anyị nwere ana aba dị otu asị gị jee ya ekwuru na nke onye ọzọ na nwe iyi nọ gị nwanwe ụfọdụ amarọ na ndị obodo dị otu agbara agbata na ebe agbadebe ụfọdụ amarọ ibe obodo ha na-asọ kpatala na ịpụta echi niile makwasị omenala n'elu omenala aghọgbuli gị tigbuo ekwuzie na nwanne nna ya akọgbuo yi na nsi gbagbuo na n'aja ma ọ bụ ibe ikwesịrị ịmatanụ na obodo ọbụla nwere ibe na-echekwa ụmụ avụọ na igbo niile ma nwoke ma nwaanyị kwesịrị ịma ibi ndị beva na-eri na ibe ndị beva na-asọ ka ndụ anyị wee too ogologo ekelekwa m unu ekeleka m gị ichie chinedu ude ee nke eji ololi ugonabụ wee mara anyị na-ekene gị ndị nabatara anyị na be gị n'eziokwu eziokwu ma mepekwara anyị ụzọ site anyị bịa were oche ka anyị kparịta ụbụbọ gbasara n'igbo na ife na igbo nsogbu ife na-eme ka igbo dịkwa mma anyị na-ekene gị na-asị na ọ ga-adịrị gị na mma e, nna m anyị wee na-asị gị na anyị nwere ike ịbịa ọgọ ọzọ ma ọ nwee ihe ọbụla gbagoju anyị anya anyị kwara ike ịbịa oge ọzọ ma jụtakwa gị ihe anyị ga-eme ya maka na ọkwa na ikwu amarọ ibe ezi ọ bụ na ndị mmadụ mara otu esi eme ihe mara ebe a na-esi mara ebe esi gbakwara ebe a na-eje ejikwara m n'aka na ala Igbo ga-adị mma onye nke m ichie onoli ugonabụ ekenekam m gị ma sị gị deme deme daalụ nne okwu agbamume na-enye unu bụ ndị bịara ije a bụ ndị Igbo Amaka production ndị na-emepụta ejije Igbo mgbe m na-enye unu bụ unu jishi ike unu adala mba maka na oje mgbe a na-enwere ilo otu unu si were ụkwụ unu si obodo unu bịa be anyị bawo n'owere taa obodo ọzọ amaligo na-enwe ebe n'owere ọ bụrụ na enwere ndị Igbo na-amara na enwere ebe bawo n'owere amaligo na enwere ebe bawo n'owere bụ ugo na-abụ omenala anyị anụ na-amalị gị otu ọgụla osi malụkwa omenala ndị ọzọ wee zigalị mba ọzọ kwa afụ na ibe dị n'igbo dị n'igbo ume nna agba unu bụ na unu ga-alị na unu anya dara otu unu si akwalite omenala igbo ka chukwu esiri akwalite agamnihu unu nwa abụghị igbo si na ibe unu na-eme dị mma ọdịnala igbo ya gọzie unu jisi ike unu adakwana mba mgbegata elu a sị na ụlọ onyonyo enwere ụlọ onyonyo nna afụba ọ bụrụ ibe igbo ka a na-eme na ya ọ adịkwaba mma ewee bịakwa na nke unu unu bụrụkwa igbo amaka ndị igbo na-ege anyị ntị ebe a ka anyị wetara na mpịachi n'ụbọchị nke taata ebe a ka anyị na-eweta ya na mpịachi na-asị gị daalụ maka ịga anyị ntị taata daalụ gbara nwere nke ị mụtara kụziere ndị ọzọ ọbụna nwere nke ị chọrọ ka a gwa gị nke ị na-aghọtasị kpọọ anyị n'ekwentị jụọ anyị ihe dị otu a ihe dị otu a kedu ka esi eme ya kedu ebe a na-eme ya ọ bụrụ nke anyị ma anyị aza gị nke anyị na-amakwanye anyị achụba ndị mmanya ma jụba ọha ajụjụ ka anyị gbaa mbọ na anyị wetara ndị Igbo ihe niile ha kwesịrị ịma gbasara omenala igbo ka anyị kpọchie ya ta omenala anyị ka ọ nata ka anyị nwebe aṅụrị ka anyị dịka ndị ibe anyị ka anyị na-enwe aṅụrị na-ama n'elu ekenekwa gị n'ụbọchị nke taata masị gị daalụ maka ịga anyị ntị rinne aka bụkwa onye nke gị chidi ikenna amaobi ka ọ dị izuụka ọzọ ekenekwa m gị daalụ rinne